na-afụ gị akụ na-efe n'elu chee na ya nọ n'eluigwe ọ mụrụ na emesie na ya ga-adalụ awọ awọ nkịtị ntị agwa gị si na ịma nnụ mana isi daba obulu ntị igwe ibe ọgwa awọ a na-egwu okwu awọ nọọ ọkwa na ekpele ahụ ekpele mana ekpele ahụ ekpelu Chineke anyị na-efelu anyị esekpụrụ anyị kpee o wee dị otu a ọ bụzi na esekpụ anyị wee kpee anya nwoke aka abụọ nwụọ ọ daa ngwụlọ nsogbu gara edizi mazi afọ na akpati ozu eji wee ah, nie biko na o nwere m okwu unu bụ ụmụ abalị ga-emechi tinye m ọnụ ebe gbasara m ikuchi nwunye Thank you. Jekọb anyị ọ bụ Jekọb anyị eh? ọ bụ Jekọb anyị wa o debe ọnụ ka nke onye nwụrụ anwụ ya na okwu abụla eziokwu ọ nada ndị mmụọ ọ ma nnọzi zọba ala Ayuto, tó ń sáré pẹ̀m ayuto, ayuto, ayuto. tó ayú tó ń sáré pẹ̀m ayuto, ayuto. Ayuto, pẹ̀m ayú tó ń sáré pẹ̀m ayú tó ayú pẹ̀m ń sáré pẹ̀m ayú tó ayú ń sáré pẹ̀m ayú tó ń sáré pẹ̀m ayú nya ọma mbịa sị zọba anam were anagị ọma nso sị anam ha anam ike obi mmanwụ mụtarazie ya mụtarazie ya alabawa nna anyị ibe adịghị onye kalaba ọ na-asị awụto awụ bem awụto awụ bem awụto awụ bem no one did dey jẹ pé àfọrùn àfọrùn the wicked mmadụ nwa bụ akpọkịta you akpọkịta